Jesus is calling you today. Wasted years, wasted years, so foolish. Have you been in darkness and seen? Turn around to the King. Jesus is calling you. He's calling you. from the life of wasted years. Wasted years, wasted years, so foolish. How to be in darkness and see. Turn around to the Lord. My God is calling you today. He's calling you. from the life of wasted years. Wokenkumi echefula oh. ọmụma ndụ niile mụ na gị gbara ụzọkwuru m echefula n'ihi na ikpe mara m cheta n'ọmịiko gị o Jizọs cheta n'ebere gị o cheta nnamịkọ nke gị chineke cheta ebere gị o cheta n'ebere gị ewo echefula nwa gị chineke echefula cheta n'obi ebere gị n'isi m cheta ebere gị onye na-eme mma cheta m cheta ebere gị ike chebe n'ugwu asọla m mbọmbọ ebe chineke na nsọ nsọ ala ọjọọ niile mara ukwu m abichiebe n'ugwu mgbe m na-ebi ndụ n'ịla n'iyi amaghị m na kpatara ihe ndị a nọ mara were ọchịme ọ dapụta m Hey! ee na nwa m pụrụ ije n'ọlọtala ebe ọ bụ na nna ya nabatara ya chineke biko biko gajula m obiko biko ntị ịbụ ọchụ na ịbụ agha agbanwe agbanwe oh, onye okike nke mmadụ ah. obiọma gị enwere ọgwụgwụ mana ụwa niile juru na njọ ịgbasị ịbụ ọchụ na ịbụ agha okike dị nsọ ekwesịghị ekwesị anyị ọ na-ewute anyị obi ebere mgbe elu gị nna anyị zọpụtara onye mmeri o mere anyị ebere ebere mgbe elu gị Chineke mere onye kwesịrị ntụkwasị obi agbanwe agbanwe ọ anyị ọ na obi onye nwe anyị anyị ebere onye o Jizọs chi onye n'ihi Chineke onye raaya ọkpara ya ka onye ọbụla nke ekwere na ya ghara ịnwụ ma nwee ndụ ebighị ebi ohochibo Chineke ha onye dị nsọ ekwesị ekwesị anyị ọ na-ewute ahụ gị onye nwe Chineke na mere onye nsọ onye ọ na-ewute anyị obi ọ na-ewute m n'obi aka ime eme cha cha cha biko nna m anyị ebere ya site na mmehie ka nne m tụrụ ime n'ime ebere chi

ị ga-anọnyere m obido n'isi mbido ụwa wee ruo na njedebe ụwa n'elu m ikpere dị n'ala onye ebere a na nnukwu ome gị oh. jizọs onye ọma echefukwala oh. ọbara ịmara na obe kalvarị amara m na m adịghị ọcha maọbụ zuo onwe gị chineke onye ebere biko echefula ebere gị abịawo m n'obi gị na m si gị napụtanụ m n'olulu ọnwụ dọlite m na apịtị na chiru ekwesị ekwesị na-ewute n'obi onye kweno napụtanụmo biko nna m mere anyị ebere nna ebere ekwesị ekwesị ọ na-ewute anyị n'obi

mere anyị mmiri niile ka m ọkụ gị na n'ubu mmiri niile ka m nọ wepụ ọkụ gị na ọ bụrụ na ịrịba ajọ omume niile amaghị onye ga-eguzo akụ mmiri ka ụwa ka si wee gị nna n'ubu mmiri niile ka m si wee gbọkụwe chiji ụwa na ọ bụrụ nje ukwu niile ọbụrụ ọ bụrụ nje ukwu niile chineke ọ bụrụ na ịrịba omume anyị niile ọ bụrụ na ịrịba na omume onye ga-eguzo okwu ọjọọ niile kwuru ama ọ bụrụ na ịrịba asị niile siri ama Chineke enweghị m ike iguzo n'iru gị ọkaka onye pụrụ iguzo Chimekwela ka m daa nke gị o mgbe okwukwe m nada chima agbachila m nkịtị o mgbe ụzọ mkpọchiri onye ọma meghere m ọnụ ụzọ e. kọrọ ma dị lụrụ n'isi m ghara ịla n'iyi o ekwela ka m na maka na abụ m onye nke gị o mgbe okwukwe m nada emechiela m nkịtị o mbụzọ mkpọchiri onye amụma meghere n'ụmụ ọnụ ụzọ ka mbata kpọrọ ma niile lụrụ n'ime m ghara ibighere nye m chimekwela ka m daa abụ m nwa nke gị o chineke okwukwe m nada amachila m nkịtị amachila m nkịtị chachacha ụzọ mkpọchiri onye meghere m n'ụzọ meghere m ọrụ ọma niile lụrụ n'ihu m ghara ibi efu eze biko chimekwela ka <laughs> m nwa nke gị abụ nwa nke gị e. okwukwe m e. amachila m nkịtị amachila n'ụzọ mkpọchiri onye ọma meghere m n'ụzọ onye nwebe ọrụ ọma niile lụrụ n'ihu m ghara ibi efu ihe ọra mkpụrụ ji agha mkpụrụ taa bụ ka o nweta uru n'ihe ọ ghara n'ubi mmadụ agaghị akụọ mango ga n'ukwu mango ghọta ube adịghị emeghe o nweghị onye ga-akụ akụ oyibo ga n'ukwu akụ oyibo ghọta mango oroma niile lụrụ n'ime m ekwela ka m eze ọmụmụ nwa nke gị o biko gajụla m mkpe m nada atụla m eze nkịtị m nkịtị biko ụzọ mkpọchiri onye ọma mewere m ọnụ ụzọ ọma niile lụrụ n'ihe o ghara ibi efu mama anabatawo gị hey anabatawo gị anabatawo gị anabatawo anabatawo anabatawo anabatawo ma gị bido emeghela ọzọ anabatawo gị nwa m anabatawo gị anụwo m olu emeghela ọzọ anabata nwoke oh. ụdị isoro na-eru m na di oh. gawa ga emeghela ọzọ anabatawo gị oh. echezọgo m mmehie gị niile echezọgo m jehie niile anabatawo gị o ọ mebeghekwa ọzọ

cheta jee ukwu gị niile chineke onye na-ele obi nwa m maka ụzọ bịa ka idozie ekele m gị chi ahụ nke na-anụ ekpere m ekele m gị eze ekele m gị onye hichapụrụ m anya ekele si n'ala n'obi ekele m gị onye hichapụrụ m onye yipụrụ m akwa mkpee wee anabata wonge nwa m lọzọ ọzọ ha ihe ọṅụkọ ọ ọ sị m ya wee lọzọ ọzọ emeghekwala ọzọ emeghekwala ọzọ emeghekwala ọzọ ejeghịkwala ọzọ ọ nabatawo ejeghezila ọzọ e njọ na abata ọzọ ọkwa adịghị chi gị si ka ebeghela ọ gwara gị na ọdịla ma gị lawa ebeghela ọzọ ebe ọ bụ na chineke ọma gị gibe nweghị onye pụrụ ịma gị be o bụrụ o ọtụtụ dịrị gị nna m iburu nsị na o onye ya o buru o mehemula ka m tụ ya ihe ochie alawo nke ọhụrụ abịanwu haleluya jizọs eburuwo ekwe ekwela o buruwo ya ala ọ bụ ezie na ahụ gị nya oburuwo ya otito dịrị aha kraịst o buruwo mehemula

ise na ahụghị nna otito dịrị aha otito dịrị gị nna ndị niile soro jizọs ahụhụ emesịa ha ga-esoro

na mbụ ikpeazụ n'oge sorokwanụ rice chikweze otu ụbọchị na-abịa mgbe ọnwa agaghị adịkwa ọzọ mmiri ga-abụ ihe ololo chineke na nka gị ka nọ mgbe mmadụ gacha ọnwụ ọnwa agaghị abịa ndụ ga-agba ọsọ mana emesịa anyị ga-esorokwanụ jizọs chigweze ụfọdụ ga-aga n'osimiri mana osimiri ga-ajụ ha ajụo mana onye ọbụla kwere na kraịst ọ ga-esoro ya laa onye ọbụla soro chịkwute jizọs na mgbidi ndụ maka na onwe gị nchegharị dịrị onye nwụrụ anwụ ime ya lili ụfọdụ eburuwo mkpọchi ntị baa n'ili ụfọdụ eburuwo mkpọchi ntị la mmụọ emesịa ha esoro ekwensụla mana onye